Bosi, I thank you once again. I'm talking about the epitome of humility and love. And so will not forget all my supporters, too numerous to mention. My friends, colleagues, associates, clients, fans, not forgetting my Lord spiritual and temporal, especially the Lord Bishop of the Gabriel Anglican Diocese. For all of you that are here today to witness this auspicious occasion today, I owe you a lifetime of gratitude. I have freelanced in several radio and television houses in and outside Nigeria over the years. I've also produced several audio and comedy talk show comedies, live and recorded, numbering about 130. I feel elated to have achieved this feat, and I am most grateful and indebted to God Almighty for having led me this far. And I pledge to use this platform to further propagate His gospel and to serve humanity. Once again, I want to thank you all for honoring my invitation Now, wish you safe journey back to your respective homes in Jesus Christ's mighty name. Amen. In Igbo this is a day to remember. A day when a very proud son, Uchekwaku, brought to our home a very great investment.

ịtụfu ego ee e, o nwekwara mgbe ọ tụrụ m ụjọ o nwekwa mgbe ọ tụrụ m ụjọ ma na-asị a ga-emechalikwe ihe anyị aga lụlikwe ọgụ peta emekwa m enwe obi si ike n'aka Chineke nọ ya na ọ ga-ekwe omume ọha na eze ndị na-ele anyị ana m ekele unu ndị ewetara unu ozi ọma from my radio 100.9 FM Deu.

already been approved by the president of the country. No state governor, no minister of communication approves the radio license. So for those that wants to go and get it tomorrow, it must be signed by the president, commander in chief of the armed forces of the Federal Republic of Nigeria. So can we clap for the determination, doggedness, and then a passion which issue was exhibited in getting on this feet. I also have to, but I have not even gone halfway. But look at which which has reached the world. Of course, they have When I had two, one in one in another, and I was having with Uche, take up a sinner today. Thank God that I've done it for you. And so you will do it for me Amen. And we, all of us. Amen. Amen. Thank you.

If his camera, go to the window. I got him. I got mine before him. You won't get picture here. Go to the window glass. Uh, we'll see. We'll get that. But it has shown determination. I pray upon me. I pray upon when people, when I take picture, I take picture to follow anything, anything that you take picture will never, will never have a half moment. No, anything, never have a half moment for you that are working for me, please, um, bringing this project to the hometown, I just return something again. Because it's creating open way, the way they want to read news. That's what they Please just give news. No way. Oh my God. Eh, ana m achọkarị ime ihe dị iche ana achọ ime ihe onye ọzọ mere mgbe ọbụla m nọ na-eche eche ihe m na-echewo gịnị ka m ga-eme na-enwebe onye mere ya mbụ otu ndụ m dị mgbe m bidoro ikwu okwu tiwe ya na CD ọtụtụ ndị nọ na-ekwu okwu onwere onye a na-akpọ Mr. O n'Ọnịcha mana nke ya wee okwuo ya onwere label mana si mba ka m mee nke m so ana m achọkarị ana m eche gịnị ka m ga-eme ka nke m dị iche ya mere m ji si mba na mbulata ihe a n'ụlọ anyị na ọ ga-emekwa ka ụkwụ na-abata enwere mmadụ niile batara ebe a taa enwere na akabọ ikeduru awụrụ ụlọ obodo eji ama atụ ee iwu anyanwụ n'onwe ya dị obi obi juru ya si o na ya azụ ụlọ ugbu a ya kwuo gwa uwe okwu owuwo nke ịgba moto gawa ọtụtụ ndị nna dede m betel amadi o mekwu ka ndị mmadụ ndị ụlọ anyị mara n'eziokwu n'eziokwu na m hụrụ obodo anyị n'anya so abịara m hụta n'obodo m ohi adịghị ya anya ukwu adịghị ya ndị obodo anyị ji aka ha pụta sụọ ụzọ ji aka ha pụta na-asa bụ nri ji aka ha pụta ha hụrụ ya ka nke ha ndị ọkada na-ekele ndị obodo niile na-ekele mgbe m nọ na-achọ ala ebe a ga-eti iche riri ndị onye isi ọngwụnye ebe ọ gị gwụnyewe n'ọhịa ọma ka ị na-eme mgbe masta anyị nke mbụ dara otu a ka na-abịara m mgbaru ụka ga-asị na mmadụ nwụna nwụna ụfọdụ na-ebe akwa iji gosi n'eziokwu n'eziokwu na uche ha dị ya mana taa ha hụla na ihe ahụ anyị kụrụ na o puola kwuokwanụ nke dị egwu ana m Chineke nara ekele nke bụ na eziokwu na o ji ihe nwata weli aka elu na aka jiwe na ọ ga-eweda ya ịhụ ugbu a egwu adarịwala ebe ọ na m onye mbụ anakwa anụ kepụ na sonia Ade King sonia Ade nke na-akụ egwu eke ese ọkụ ezigbo oyi nwoke o nwee ebe ọ gara egwu mana ọ ka abịa nke ya bụ kọmuniti redio mana ọ na-abịa mana ọsọgodo ya rụọ onye ọzọ arụkwa onye Igbo abụrụgo onye mbụ ana ọ bụ ihe ikele Chineke ndị Igbo amụtawakwala n'eziokwu n'eziokwu na akụrụ ụlọ ya aka ebe o si eh, eh, obodo enwego ka o si dị ya na onye na-eme ya na-echeta ụlọ dịka m megoro ugbu a agbakwa m na ndị ọzọ ga-etinyere m aka ndị otu anyị ga-eme ndị ga-arụ nke tv ugbu a ga-arụ ndị ga-arụ nke newspaper ị na-eme gị na-eme n'ama nna gị maka ihe niile ị na-ahụ na taụn ịchọkwa ebe a ị ga-ịchọ ọkụ ịchọ esi ịchọọ ihe niile ị chọrọ ebe a ife ị nọ ebe a sị foto gwa mmadụ ị nọ na Abuja ọ masị gị mba eh, so aka aka na-akpa eh, aka na-akpa ọjị azụ ọgba ngọ ya bụ na Eh, igbo etetego n'ụra and eh, o taa dịwa mma dị na-aga eh, mmadụ ekwesịghị ịgwa ha agwa na ịgwa ochintị na agha esula ya bụ na ha nwere aka ha hụ o nwekwa ụfọdụ ndị ga na-ata aka n'eze si chai maka ọtụtụ ọtụtụ ndị dị imirikiti imede ndị na-akpatachara ego karịrị nke a nọ na ọnọdụ karịrị nke a mana ụdị ihe agbata ha n'obi n'ihi enweghị ịhụnanya n'ebe obodo ha nọ mana nke a bụ mmepe anya nye onye ọbụla and uh, o doro m anya na site ugbu a gawa ihe ga na-eme ọha na eze ekelela m unu biko ndị ọma na-adị mma uh, ihe ọma ga na-abịara unu ndụ mmiri ndụ azụ ogologo ndụ arụ isi ike ndị ile bịara abịa nọ ndị na-ebere aka ha hụ otu o si gaa chukwu gọzie unu ndị ile ọ gara amasị ịbịakwanụ mana ha enwe ohere bịa onye nwe m gọzie unu ọ ga-adịrị igbo mma ọ ga-adịrị nwoke mma ọ ga-adịrị nwaanyị mma onye anwụna ma ibe ya efuna ihe anyị ga-eri bịa nke ga-eri anyị abịala ndewonu a na-akpọ m nke iru uche ogbuagụ ee eh, awụ m nwunye uche ogbuagụ ka unu niile maara ee eh, taa ka anyị na-emepe my radio fm Owerri nke di m wu onyeisi ya founder CEO ọwụ ihe dị mfe enwere lot of challenges but na ihe niile onwe anyị nwere obi aṅụrị na taa even ịga ga-ahụ weda na mmiri ezodi otu anyị nọ n'udu mmiri mmiri ezodi taa ọ izi n'aka Chineke nọ na projekti a ọwụ ihe dị mfe but na ihe niile na ihe niile Chineke mere ya ọ dịrị anyị mfe today is my singular honor and privilege So today, unveil the Lavinda Foundation, the NGO established by Ambassador Uche Ogwago in his quest to continue to help humanity and to help the less privileged amongst us. What you have done today is what God has just said, the injunction God has given in the Bible give to those who are irreparably affected. What you have to the new foundation will last and continue to last as things children do. Their children and great grandchildren will understand the strength and the idea behind this Omega Foundation and it's a we NGO to ensure that the indigenous people amongst us who are the best privileged are being taken care of. As you continue to bless, and God continue to bless you through Christ our Lord. Where are you? Yeah, that is the inauguration of uh, the Ujokuya Governmental Convention. Like I said earlier. aha wụ senetọ samuel nnaemeka anyanwụ eji mara m n'ala imo steeti wụ samdadi na ah, ajụta anya ndị imo east nke na-akpọ were zone n'ụlọ nzukọ omeiwu nke elu Senet, ọmụ akwụkwọ onye isi oche nke agwa ọma na ihe gbasara mmadụ na edemede iji megide mmadụ ehm, abịara m hia maka ịnọchite enyi nwoke na nwanne nwoke wee ambasado Uche Ogbuagụ onye ike na-agbape igwe eji ekwu okwu n'ala Ikedịrị chọọ ya ka ji wee bịa dịka m si kwuo n'asụsụ bekee oge na-ekwu okwu ekwu na ihe Uche Ogbuagụ mere wụ ihe a na-egomi egomi n'ala Igbo anyị na-ayọ ụmụ okorobịa ndị obodo anyị Okedoro na ndị Owerri zon onye ọbụla nwere aka ọrụ lezie ya n'ime ya n'ihi na e nwere ugwu dị n'inwe aka ọrụ na ihe mmadụ ji ihe mmerite mmadụ karịa eji anya isi ụnụ ole anya ndị na-agba e, ndị na-eme ihe egwuregwu nke e, e, futbọọlụ enwechago aha ndị nke na-akụ egwu esigo n'ihi ya pụọ mmadụ ya mere uche mgbe uche malitere ije a ụfọdụ ime mmadụ ekwetaghị na ọ ga-awụ mma ha n'ụbọchị taa mana dịka o si wee obi udo na ịhụnanya na-eme ihe ọ na-eme nwee nkwado chukwu wee gozie ya ọ wepụta ya n'ụbọchị taa ana m ayọ ndị otu anyị ụmụnne anyị ndị ụmụ okorobịa ka ha ṅomie ihe uche mere n'ụbọchị taa oge agafeela mgbe mmadụ ga-eche na ịpụta skuulu ị ga ọrụ bekee n'ihi na ọrụ bekee adịghịzikwa kama ya nwa anyị ma ga-emenwu tinye uju n'ime ya chukwu agụzi ya ya mere na-agwa ha si na ha lee anya na onye uche mere ọ ga-adị mma ka ha nyere ya aka ike kwalite ya n'ihi na eji aka kwalite ya ọ ga-esi ebe ndị ọzọ ga-esi ebe ahụ wee mụta ihe ọ ya jizọs na ahụrụ m ya n'anya akwadoro m ya na malite ije ọbịa kpụtụrụ m mee nye ya nkwado pụrụ iche gozikwe ya dịka onye isi oche mgbe m nọ na loka gọọmenti so uche wee onye iti ya eme ihe omeghe ọfụma otu aka chọkwa ka ndị ọzọ soro mụta ihe oche na-eme ụbọchị taa ndewo ee ọwụ na ehụrụ oge nwanne anyị nwoke wụ chali Boy oge ọ bịara ebe a enwere e ihe a na-akpọ njikọ ndị Igbo nke m so n'ime ya ọwa ịkwado asụsụ ndị Igbo kwado omenala ndị Igbo n'ihi na oge erugo mgbe ndị Igbo ga-ebilite n'ụra akarachi tere tere ma tete n'ihi na anyị e nwere ụbọchị akarachi ịgbasa ozi ọma ndị Igbo so I believe na ụbọchị na-adịghị anya ndị Igbo ga-etete n'ụra nke ọfụma ndewo ndewo

onwekwana onye bịara ebe a ọ bụladị ndị bịara abịa n'onwe ha obi dị ha mma ma ọ fọzi onye ihe niile akwụ maka ya bịa ọ bụrụ onye na-achọ ịnwụ anwụ ọ ga-ama n'eziokwu n'eziokwu na ụwa niile hụrụ ya n'anya obi bụ sọ anọ m on top of the world ndewo ihe dị ka otu afọ na ụma gara aga ngwa ngwa anyị nwetara laịsensị anyị ebidozie kwuo okwu eh, ka e, e, azụtawa igwe ndị eji eme ya mana ọ bụrụ maka ịrụ ebe a arụrụ m ya dịka m nọ na-arụ ya ka m na-agwa chineke okwu sị ya achọrọ m ịrụ redio ebe a dịka m nọ na-arụ ya ka m nọ na ya agwa chineke sị ya biko mee ka eh, ihe a bụrụ ihe ga-enwe isi mana ọbụladị mgbe m nọ na-eme ya elewe m anya na ọmụ awa onye mbụ na obodo anyị bụ naijiria ọzi ka emechara ndị mmadụ agwawazi nsị nna m lekwa n'ịntanetị na m lekwakwa ihe a na-ekwu n'ịntanetị ọ pụrụ mee a na-ekwukwa na-ekwukwa ndị si ebe ọzọ na mba afrịka sịkwa na abịakwa na comedians ọkwa gụnwa bụ onye mbụ isi ebido zawa mmasị na ọ bụrụzikwa otu ahụ na a ga-eme ya ka ka ọ daa ụda eh, mana taa chineke ejila aka ya mere onwe ya aha onwe nke m mere onwe m ọ tụrụ m n'anya ọ bụladị ndị enyi m ndị m jọs sendịara tekst ụdị mmadụ ka anụ nwa nkwa jọs m sendịara ya tekst sị na gbalịa kwa bịa mana gị hụ na ịnụ e, ahịa m nọ na-ajụ ya sị ego anyị e ji gba from London ị gara enyere m ya na <laughs> chineke nara otu n'ihe niile o gosi n'eziokwu n'eziokwu na ihe m na-eme dị ndị mmadụ mma o gosikwara ma bụrụ ihe ịma aka n'ihu na my radio FM 100.9 Owerri ga-eti igba maka na ube na-eji eji gị site n'isi ehm, ma na-ekele chineke na-ekelekwa mmadụ niile ndị bịara na-ekwekwa nkwa ka m na-ekwe na ihe abụghị maka politiks ka ọ dị ugbu a redio steshọn a enweghị pati ọ nọ uche ogbuagụ nwere ike ịnọ na pati mana redio steshọn enweghị pati ọ nọ ah, ah, ịhụrụ Alex Otti ọwa abga ịhụrụ dede mbetel amadi ọ pdp ịhụrụ nna m ukwu eh, onye anyị ji mere nna n'obodo a chief Emmanuel iwu anyanwụ ọ pdp ịhụrụ ifeanyị ụba ọwụ Labour Party mana na-arụkwara pdp ọrụ ọtụtụ ndị bịara nke ndị apc nọ ebe a ọ jigosi na eziokwu na eziokwu na ọ redio anyị If you talk about giving the people, you will have said in Europe, in the uh, capital city. If you talk about giving back to people you would have brought it to the same time, so I think um, I encourage everybody here to continue going for it so that we can more in Thank you. I'm Uche bụ nwafọ Igbo Igbo na-ekwu eziokwu nwafọ Igbo nwere obi dị mma ọ gwaghị na o nwere ife ọ chọrọ ime ịpụrụ ya n'azụ o mee ya ọ nwafọ na-akwụ ndị ụmụ ogbenye n'azụ na n'anya ifu na ife niile emerie akacha niile atụrụ ya bụ maka ọ na-akwụ eziokwu na-akwụ ndị ogbenye n'azụ mana na ofu onye ji Chineke ka mmadụ niile maka oji Chineke wee buwe chukwu ụzọ chineke wee na-anọdụ ọgụ ụnụ na-anya efe ife na-abata mee n'ogbenye na ebe si mụ ya mee fọ ndị mmadụ ọ bụ na ego ka a na-achụ anyị ebulu ejebe Abuja anyị ebuli ejebe n'Owerri mana abịa bute ebe a aha bụ ihe a kọta ọbụla ọkada ka ị ga-eji bata iwere ọkada bata ọ bụrụ na okeke ka ị ga-eji bụ bata ikwu ife na-akpa gị emee ka ndị ụwa niile nụrụ ya onye ife chineke nwetara ya n'ụwa ka ọ lụọ anụ ọlụọ na-alụpụta ife nna ya ọwụ ka chineke gbaa ya ume ka ebe a bụrụ mbido ije ka chineke nọrụzie mgbe ọ ya na-aga ije ahụ onwe o ike ime ume inyere ụmụ ogbenye aka ọnwụ ka ife na-eme anyị ji abịa ebe niile ọbụla onye anyị fụrụ bụ ezigbo mmadụ bụrụ onye ga-enyelu ndị ogbenye aka anyị akwado ya igbo ikwu na o hiwere ihe a kpụmkwem na aka bụ ya bụ na be nna ya a makwara nke gụnwa na-eme ọbụla dị na Anambra mana Nnewi kedu ndụmọdụ ị na-enye ụmụafọ Igbo ndị ọzọ ndị na-emebe ọfụma akụ ha nọ n'ụzọ ije a na-ekwu na ọkụkọ na-akpa nri na anya ufe ada akọ ya egwu adụgo

gasị edoka mana chineke agbara naanị ume anyị wee na-ebunata na-ebunata na be anyị ha wee nwee wee were wee na onwe ifesi wee mee ya onye ọ na-alụ site na-ayọ ndị mmadụ onye onye tie ekwentị dewe ekwentị redio ya na-edobe na anụrụ na redio fm iwe malụ ebe a na-eje onwe ka o si wee onwe ka ndị a na-ese si bata agwa onye ọna ka ama ka esi wee onwe ebe asịsị ji ka obodo ka ama ka esi wee na-eme onwere ife na-eme ife adịghị eme ọfụma n'obodo ọ bụrụ ebe esiwe na-agwa ndị mmadụ ife onwere ife na-eme ọfụma n'obodo a na-agwa ndị mmadụ ka e wee na-ekene ndị na-eme ọfụma ọgwụ ya lekwe ndị otu gị na Chineke agaghị agba agba ihe mm, daalụ uche Agụ bụ onye nwoke bụrụ nwa m nwoke oge ọ gwara m na ya na-emeghe redio mụ biko mụ bịa nsị ọ dị mana m ga-abịa ma ebe ọ bụ na m mesị bụrụ onye isi na fm kasị fm niile alụ na naijiria na m abịa nyere ya aka kama edesie akụkọ ka ọ bụrụ nwa ga-abụ onye uzo ga-agụnya bụ akụkọ nya ebe m mere ebe a ka m ju ebe ndụmọdụ ị nwere ike inye nyanwa nakwa ọtụtụ ndị ọzọ nwere ihe dị etu a ọ na-abụ abịa asụ oyibo asaa asụ igbo ịtọ hmm. ife mere ihe bụ anyị bụ ndị igbo na-emegheli emegheliri nne amara mma asụsụ anyị ọ na-eme anyị ivele onye isi kere pụtakwa ụla ọzịga m fine ke mama gị mama gị arụ ọdịkwa ah, she's fine ke maka papa gị arụ ọdịkwa oh he's fine ọ bụ na anyị agbabala asụsụ anyị ọsọ ọ ma ete aka asụsụ anyị anwụrụ pee ebe na-ekwu anyị ma agbakọ igo ana enwetela anyị ebe na ibe onyonyo ebe a ga na-asụ Igbo mụnwa ka a bịakwute kedu abụ ịchọ ziva menye ka ọ bụrụ ibe a ga na-akpọ ebe a na-akpọtụ ebe a ka a kpọrọ ya ka ebe a ga-anọ wee mere ebe a bịanụ n'enugwu na bụ isi igbo ka anyị nọdụ n'enugwu ka a wee mee nye abịala enugwu ekwu m okwu n'uchichi mbọsi emelie kwute enye aka etinyere m okwu eh, oyibo na ya chi nọ n'elu mana ndị na-asụ ebe ka pete Edochie na Naijiria eruro nne maka na agụm ime oyibo ọvụma agụmike m oyibo mesie BBC zụwa m ana m asụ oyibo ọvụma mana ife gbasara asụsụ anyị bụ asụsụ Igbo ọ na-ewute m na ndị Igbo pụta arapụ asụsụ va a na-asụ oyibo oyibo abada adịkwa unu mma n'ọnụ asụrụ ya na-aga gị na onye Yoruba na-akpa nkata onye Yoruba ibie bịara na ọ rapụghị asụrụ Yoruba kpọtịa edua ka ọ dịrị ndị ugwu mana anyị nwa kama anyị ga na-asụ asụsụ anyị wee na-akpa nkata anyị a na-asụ oyibo isigodo onye igbo sụkana igbo kịta ka wee kpaa nkata o bido nwantịntị ọbana oyibo n'ime ihe o gosi na asụsụ anyị adịghị enyebe aṅụli ọ na-enye m nwa Peter Ochie bụ onye igbo onye igbo ka mma abụ wee ekpokpo m aja ọ na-enye m aṅụli ya na mma achọ etu a uche ogbu m ụlọ akụkọ a ndị niile bụ ndị igbo ozi ọbụla ba chọrọ izi ndị Igbo bịa bịa ebe a na ụlọ ọrụ a na-ejeta aka ee mụ na ya na-alụ ọrụ osimiri ya nwetara onye asị m ya nwetara ihe n'Enugwu ya na ọ na-ejeta aka Nyere ibe m ga-agwa ndị Igbo bụ biko ka ọ dabụla na ibe a uche bịa lụọ ebe a na ọlụlụ ya na nkịtị ka ọ na-anya n'iyi mba onye ọbụla bụ onye Igbo abụrụ sọsọ ndị bi na akabụ ebe a mba ebe ọ bụla ị nọbụrụ onye Igbo ịchọọ eze ndị Igbo ozi bie ebe a a nọ n'ọnọ si biko ọrụ n'enyi gbadata n'ebe a ka ị bịa kwuo okwu ma gbadata bịa kwuo okwu nkwụsị okwu nna ga-enye anyị ibe uche mere amaka ndị Igbo nọ na-ewepụtagoro ego mee ebe egwuregwu ka etinye n'Africa Magic unu ajọzọzọ ebe unu ya ego a na na-alụ ụlọ na-alụ ebe ọbụla alụọ ịlụ ori na n'obodo oyibo alụọ anyị unu ugwu awụsa alụọ nke ndị yoruba mmadụ onye ewepụtagolo ego biko ọnọ na-enyi mekane na ibe agbasalụ ndị igbo ka ọ bụrụ na nsogbu ya abụ kedu ebe a ga-etinye ya onwere onye megolie onye ị gwatara ya etu a kịta uche ya nọ ka ị nara ya ego onye ọbụla m na-agwa okwu bịa ka ime ebe a uche ebuna ọka nnali ya ego mana ala ka ọ na-apụ amụmụ ụmụ nwoke ise wajedezgo yunivesiti pụta enwere m ụmụ ụmụ iri na ovu ka ya amụtakwu ọzọ maka na arụba dị nkọ ghọtabe na-ekwu o nwere onye ọbụla bụ nwoke ibe m tata mma na-akpasa nkata ka m wee nata ya ego o nwere wume ya ezuru ya nwaanyị ga-amụta onye mma na-eso maka ego akarọtụ ime ihe ya na-asị mmadụ mee ive a na ọ ga-enyelụ gị aka mana ọ ga-enyelụ gị aka arọ na-abịanụ ka mma dị arọ iri isaa mana ị nee ndị otu m anya anyị ncha ga-abụ arọ iri isaa abụ ka anyị na-atụ anya ya tupu ị nweta onye ntutu ka dị n'isi ọ bịara arụ ma ị na-eme anya ntutu ji ume isi mana n'isi ma azụ. enu ibe m na-ekwu

inekwu onye anyị bụ na anyị nwere eze ọ bụ na ndị Igbo agbakọta ọnụ si ọ dị mma ebe a ka anyị ga-anọ onwere onye ga-achị obodo Naịjirịa ọgbakọta ndị Igbo azụ Chukwu kwadoro ndị Igbo ọbụma ịkpalịa n'ụwa niile o ndị ji ego ka ndị Igbo bịakwa na naijiria bụ obodo anyị o nwero ndị ji ego ka ndị igbo mana ife melie bụ na anyị akara gosi na anyị bụrụ ọnwa anyị n'anya ọvụma ghọtabe na-ekwu ọ bụ na anyị bụ ọnwa anyị n'anya ọvụma anyị nọkọ ọnụ o nwere ndị ga-emeli anyị asị nọ n'ala igbo niile na ebe anyị ga-anọ ebe a ka anyị ga-anọ onye ọbụla sị na ya ga-eme ebe dị ekele ndị igbo na ya ihe ya eke omee gịnị ọgbarabịaba baa igbo mkpụrụ ụbọchị ole ma ole gara aga ka m na-agụ n'ụmụ akwụkwọ a na-arị ebi oge ncha na fashola si na ọ ga anyị ga-eru 2020 na a ga-ejizi kol wee na-enye ndị mmadụ ọkụ ebe ka kol a dị ọ dị n'Enugwu ịgabazie ibe na akụ gị ọ dị ebe a bụ. bụrụ na ibe abụ okwu n'obu elu yarapụ Abuja bịa Enugu onye n'Enugu ka ama na uche ya ede ya ibe abụ ibe ndị be anyị ga na kiri ya na ka a na-eme ọ bụrụ ibe ọbụla ekwu anyị ji esi etu a na ọdụkọ ude na mmiri ma ọ dịrọ mma na ebe na-ekwu bụ na ọ bụla anyị anọkọ ọnụ ọ ga-akara anyị mma mana anyị achọrọ ịnọkọ ọnụ kedu onye kere onye o bu okwu ya ọ na-ewute m hmm. ogbugbu a ndị na-achị efi na-egbu ụmụnna anyị dị ka eh, m nwere ikwu maka ya bụ obere ive na-ebutela obodo ọgbaghara ọ bụ na nwatakịrị a na-asọ gị anya n'ihi na apịa itali ọ na-anachi ya azụ azụ apụkwara onwekwara ebe mee gị nwee ebe ị ga-achụlu ya ọ sị gị owu ụbọchị ka mmadụ ga-anwụ ọ bụ na egbe dị ya nso ma ọ na mma dị ya nso ọ ya wee chedo ọnwụ ya ịdụ aka m wee gị ya ife mere ihe bụ na mma onye ji ka o ji ya n'aka eh, ife ọbụla mmadụ na-eme bụ ka o si mụta debe ka ọ na-eme ịghọtago ee eh, uche onye ada adị ya njọ o nwere onye ga na-eme ive ọ dị ya mma ọ dadị na ndị ọzọ mma a na-asị na ọ bụrụ m na etu m esi wee mee mana mụnwa si na o chegoro aka ọ dị njọ na ọ ga-adị mma anyị nụrụ ọgụ ebe a n'anya na ọ nwere n'ime anyị ga-apụta dị ndụ mana anyị apụtago dị ndụ ka na-eko ewelie mara anyị na ibe na-ekwu bụ ka anyị na-ele anya mmalịwe ụbọchị ga-eweta na chukwu ndị igbo ama agbababa aka ịghọtago na E ka esi atụ ya n'inu na chukwu kere onye ga-ekunye mmiri ọ ga-anwụ nke aka oyibo bụ na-ekunyeli ya mmiri wee jee kobe n'elu ee mana ebi na-enwere ọdụ chie na-achụli ya ejiji atabe na-ekwu ya na anyị ka nọ anyị ga-anọ na-aga a na-akpọ nwa Nwankwọ papilo a ah, ambasada Uche Ogbuagụ nwoke ama ama nwoke na-eme ihe ụwa ma ah, o nwere ife o mepere dị anya obi mma na nweghachi ọ dị ewe ụzọ lọndọn na-alọta bụ ịkwado ihe ọ na-eme kọsi ọ na-eme masịrị anyị ọ hụchara ebe niile na mba niile ọ gara na ego niile o nwere ọ wụrụ n'obodo ka ọ ga-eweta ya anyị m kwurụ bịa ah, ọ na-ewe maka okwu aka m ihe ọ na-eme kwesịrị ịmasị onye ọbụla onye laikiri ihe ọma laiki ihe ọma ị ga-ama na ihe ọ na-eme ihe ọma enyere ya aka kwado ya na ihe ọma ọ na-eme kelekwanụ ya na uwe onye ọbụla pụrụ na alọta weta n'ụlọ eta ọ pụrụ ya ewetakwa n'ụlọ werekwa ya na-enyekwa ndị mmadụ ọrụ na-akwadokwa ha anyị na-eme n'obodo ka obodo na-eto anụ ihe mere na ozugbo anyị ọwụ naanị ndị ma ambasada uche agụ onye ọbụla ihe ọma na-adị mma kwesịrị ọhụ ya na-ekele ya gaa hụkwa ya ị na-ekelekwa ya ebe bụla ị nọrọ naanụ mkpọtụ ya ị na-ekele ya ka ọsọ ya n'ụlọ ndị Igbo ekele m ụnụ biko jishi na ike na-egenu steshọn steshọn uche Ogbuagụ ka ị e na ahụ e nyere ya my redio ya wụrụ redio anyị nke anyị bụ nke anyị so mgbe ọbụla ị chọrọ ige redio anyị redio gị etunu ebe ahụ ị ga-ezi eziokwu ihe a na-akọ ka na n'eziokwu ka ha na-akọ ebe ahụ ndewo afa m bụ Bob Manuel Udokwu ife a na-etu mbụ onye a na-agba nkili maka na ife anyị na-eme bụ ife mmemme sọsọ ma onye nwere ife eji ekiri ife mmemme na ama ama ife ịgba nkili nwanne anyị nwoke bụ Uche Ogbuagụ kpọrọ oku wee sị na ndị gọọmenti nyere ikike imeghe ụlọ igwe okwu eji agbasa ozi ya bụ redio steshọn ọnụnụ be nwanne agba n'ọsọ o wee sị enyi m nwoke nwanne m nwoke Bob Manuel bịa kene ka ịnọnyelụ m ka anyị wee meghee ụlọ ọrụ a e ga-eji na-agbasa ozi n'aka bụ n'Imo steeti wee sị ya na ifugo ifugo bụ ka ụwa bịafụ na aga anọ ebe a ọnya mere na nọ ebe a taa wee sị ka enyela aka ka e wee na emegheri ọfụma ndị Igbo anyị na-akpala akụ anyị na-akpafu n'obodo ndị ọzọ sọsọ ndị Igbo bụ ndị ga-eje obodo ọzọ awanyefe ọfịa feme ọfịa ọ ụzọ mee ọfịa ọ ụlọ ndị ọzọ anyị na fadi wee nwere obodo a bụ Naijiria bịa na Igbo fama awala obere ana fama asụ ọfịa mana anyị na-anabata fafe ebili ọfụma nwa mmiri anyị rie nni anyị bil na nna anyị mee efe niile a na-eme n'ebe ebi mana tinye efe nke fa na ba anyị fada emie anyị amasị ka isi etu ameso ndị ọzọ maka na etu chukwu si weke ndị igbo n'ọdịiche ife nna ayọ ndị be anyị bụ ndị igbo one anyị nwere ị na-etinye na be ndị ọzọ ma akwa na a na-esi n'ụlọ adị mma apụ n'ama were kene nwa obele nwa obele etu a nwa obele nwantị wenata ya na ana igbo anyị maka na iwenata ya ọ ga-abalụ ikwubara ibe balụ ụmụnna gị balụ ma ndị na-ewu anya ọkụ ma ndị na-ekpere gị ekpere ịma na nke a bụ na ana nna gị ka ọ dị onye amụrụ amụ bụ na anaka ka amụdorie ọ bụrụ na anyị jee n'ezi na sọ mma pụta n'ụlọ anyị adụrọ mma ịma na ọ nwere ọrịa ebe onye a si wee dị mma chacha chaa ya na ndụmọdụ na-enye na-agwa ndị be anyị bụ ọ dị mma na-ama kwesịrị ọpụta ka ọ dị mma n'ụlọ maka na akụ zuo ụmụnna ịkụ nsị ana ajọ obi ana onye i nyere ọrụ taata ọma abịazighị ego amụrụ anyị bụ ndị Igbo ka anyị bụ ndị na-ayọ ayịyọ ya na mmadụ na abụmọta inyere inye ofu onye ọrụ ego anyị ga-akwụ oge eji enye nne na nna ya nri onwe ndị ọ na-azụ azụ ọzụ afa onye eleghị efe inwe ike mee efe ndị ọzọ ya na iji wee zaghị ife ikwu ndị be anyị bụ ndị Igbo wenata na aka unu n'ụlọ nwa obele nwa obele ka bụ Manuel na-ayị unu wenatanụ maka na akụ adịgide n'ilo <laughs> ọ na-agakwa na megide nwoke chọ chọọ dịka afọrọ akụ dị n'elu ana oyina oyina onye jebe ikpe igwurube rapụ ụmụnne ya ndị nke fere efe onye ka ọ baa zaa na ajụ a unu ma na ọkwọ anyị ga-edozibe anyị nwere ndị ga-edozila anyị ya maka unu nne ife mesi mgbe agha olekwa nke nwoke ga-esi wee bịa nnọọ si nọ na nke a nke ewepụta ka ewedozi ya n'Igbo oke a ka a na-edozi wee luo kịta mee na ụmụ nwaanyị Igbo na abụ ọgọst ọbụla fanata si ka solu ndị dịfa wee tụọ alụ ọ dịkwa nke onwe ndị ọzọ anyị na fadị nwere Naijiria na-eme ọsọ ụmụ nwaanyị Igbo ọ mara asụ sụa n'ikwe onye na-amara asụ sụa n'ana mana ọ dịkwa nke ote ga sụwa naanị ka anyị sụa n'ikwe ndị Igbo ekene m unu a na-akpọ m Bishop Friday Ụgụrụ Okwe ọmụwa na-aza Okwexco eh, Uche one of my sons eh, ya bịa gwa m ihe ọ na-eme ka anyị na-ekpe ekpere kemgbe ka Chineke mee ka onwe ike nwee isi abịago m ebe a ọtụtụ oge tutu ruo taa ụbọchị a na-abịa ime ka ọlụ abido bido n'uju ọhịa obi aṅụle na m nọ ebe a n'onwe m na-ahụ ka ihe si aga ee onyinye chineke nyere mmadụ na onye ahụ ji ma ya ọfụma omepụta onye ahụ dịka e nwere mmadụ ole na ole n'ala Igbo ndị m nwere ugwu nye otu n'ime ha wụ uche gịnị mere m ji gụnye uche e nwere onyinye chukwu nyere uche nke ọ bịara pakeji onyinye nke eji eji okwu ahazi ihe a na-eme eme ya wee pakejie ya mee taa okwu a na-ekwu okwu tụmadị n'okwu igbo bụrụ uche ogbuagụ bịara mee ya ya wee nwee ihe bekee na-akpọ meaning e, ana m adof my heart for him maka nke ahụ ọ ya mere m ji si na m ga-anọ hụ redio nke izizi onye felo artist ibe m nwere ike kpakọ onwe ya ọnụ wee wuo ọhịa m ji bịa nga ọ dị m ka mgbe ahụ e kụrụ ya na ihe ka dị mma maka mgbe ahụ ị na-asị na ihe emebiwo ọ dịkwa m ka ihe ka na-aga mgbe ahụ kezie ya ha ga-agọzi nke nke anyị mgbe enwe ihe unu na-ana aghọta ọ bụghị oge egbuturu ka ọ na-akpọnwụ oge ahụ m kwuru na ihe emebiwo ọkwa mgbe ihe a mebiri kama na unu na-eche mgbe ọ kpọnwụrụ unu ekwere na o mebiwo gwakwala m na kemgbe ahụ ruo kịta ma enwego mgbe a sị na ọ katụla mma ọhịa ga-eji ghọta na kemgbe m kwuru okwu ahụ na o mebiri emebi kama unu na-eche mgbe ọ kpọnwụrụ unu ekwere so ugbu a wụzi na ihe a kpọnwụọla ọgwụ ọtọọla <laughs> olileanya dị maka onye ọbụla ịma olileanya dị ụzọ abụọ ịgbalịgide ịgbalịgide ruo ụbọchị ị nwụrụ ọnwụ na olileanya nke gị eruola gị aka maka na a sị na ọlụ ọbụla mmadụ lụrụ na mgbe onye ahụ nwụrụ na ọlụ ya ga-eso ya laa ọnwụ na ịlụrụ nke ọma ka ọma esoro gị laa ọkwa na ị lụrụ nke ọjọọ ọkwa ya wụ na nke ahụ agaala so ọwụkwa na anyị lekwara anya ruo mgbe jizọs ga-abịa jizọs bịanụ ya echinyu ọkụ onye ọbụla lawa mgbe ahụ ihe ọwa adịla mma mana ọ bụrụ ihe hụrụ a na-eme a na-eme nke a na-apachi ebe ebe a na ike a na ike ebe ebe a na-apachi eche m na olileanya dị m na-ekwukwa nke bụ eziokwu okwukwe onye ọbụla adala mba baịbụl si anyị na nọgidesi ike n'ekpere mgbe mmadụ si gị nọgidesi ike n'ekpere ị kwesịrị ịghọta na ihe adịbeghị dị mma na otu a ka ị ga na-ekpewe mgbe ọbụla mara ma olileanya ọ ga onwere otu ọ ga-esi mepee achị adịnụ ihe ga-eme ka obi ruo gị nwe ala ebe a wee ebe mụnwa nọ ndewonụ aha nwụ Chukwudi Oforha anọkwara m ọkwa ndị CEO Ibariogor Village the entertainment world east of the Niger Um, ihe kpọtara m ihe ahụ enyi m nwoke wụkwana nwanne m nwoke Uche agụ, na-emepe my radio fm anyị ataghị afụ na redio ya nka nke ndị nọ nga nọ m n'akụkụ makwa ihe gbasara ya so ọnwụnwa dị iche iche bịara na redio ya ị na-anya n'elu ị ga-ahụ dị ebube Mask a daa ọ ga-erume road but chineke mere ya rụrụ ọrụ dị ebube mgbe ọ dara nwe onye merụrụ ahụ kwere onye nwụrụ so mgbe anyị na-ekwesị dịka ịhụrụ e e na this radio ga-aga <laughs> e aga n'ihu but at the end of the day chineke mere ya gaa n'ihu 1009.9 ị ga-anụ maka this my radio fm so anụkwana agafe a ọ na-agazi obodo dị iche adịsị ịga Enugu ị ga-anụ maka ya ịga Ọnịcha ị ga-anụ maka ya ịga Port Harcourt ị ga-anụ maka ya so emere m ya enwere m obi aṅụrị adịsị enwere m ihe ruru ụlọ ịnụ gee ntị na redio ọbụla dị iche iche gara nụ maka ịbarị ọgwa so ọzọ nke nwanne nwoke ka na-aga ha kwado so ọtụtụ at least nwa mgbe nta ị ga-anụkwa aha anyị ga-ebidokwe na-ahịọkwa na-akpọtụ in order to encourage my own brother. Um, enwe ilegoro anya ọgọdọ um, na uche enweghị ugwu na community a from today o nwere ugwu um, ya ogoro na even gọvanọ nke mụ na ya abụọ nwa a na-akwa ilu uche ogbu agụgụ ọ ga-agụjide taa kwegawara ya ugwu dị iche because ọ dịghị ịkwụwa redio ọ dịkwara izi nweta laịsensị e ndị ji ego nwere the kọntaktị but they cannot get that license but Chineke mere ya dịra izi so ilekwara mụ akwa na Ibari anya ọwụ that na I will not go spread the whole world but asịgụ ka m chitegodo n'ụlọ m ọma apụ ama so which I decided that mụnwa awụkwara Ibari Ọgwa aga m ehiwe ya na be m at least ibugode n'Imo steeti ihiwe ya ụzọ pụrụ iche at least enwe nke a na-akpọ ọgba egwuregwu nke ọ ga wepụta ndị mmadụ enwere aṅụrị nke a na-akpọ entertainment dere nwere ebe ụmụaka na-egwu egwuregwu enwere ike nga commission ga-eme on October 1st every year every October 1 owo a eh, plus one to Ibariagwa Entertainment so nke na-abịa ngwa ugbo a na awụ October 1st owo two years anniversary nke owo Ibariagwa ga-eme na 1 and aka eji opportunity mee unveil my underground modern night club um, ekelele m ụbọchị taa um, odo amakwa m na Chineke dutere ha ndọkwa Chineke ga-edu ha dụlachakwa ha n'otu n'otu so unu ndị bịakwaranụ taa in order to support this my brother's occasion asị m Chineke ya nọnyere unu ya mee ka ihe ọma mee na ndụ unu niile ihe ọwụlụ nchekwa unu ga-echọta ihe a nchekwa unu ga-echetakwa ihe ebe dị iche iche ndị rikwana iche ya mba ndị ọma ekele m ọnwụ unu nwoke enyi unu nwoke onye nke unu uche ogbuagụ ịchọkwa itinye ya ambasadọ uche ogbuagụ hmm. united nations peace ambassador mana taa site taa gawa ọwụzi onye mbụ ahụ wee onye isi ojii na-eme ihe egwuregwu nwere redio nke aka ya onye mbụ na-eme ihe ntọọchị na naijiria nwere redio nke aka ya gịnị ka ọ na-egosi ọ na-egosi n'eziokwu na igbo ebilitego n'ụra igbo bụ ndị mbụ ma aha ma na amamihe mana ihe niile chukwu gọziri anyị mee anyị ndị mbụ ekwekwana aka iwo si n'aka gị laghachi azụ ọzọ anyị na ijipt pụọ ọ na wepụ ihe a